igbo na-agba aja igbo na-agba ego igbo na-emegbu nwanne igbo na na-emelite ọfụma igbo na-enyere nwanne aka obodo na-ekiri ekiri anyị na-eju igbo na-apịa aja anyị na-aṅụ aja na aja aka na mmanụ ukene ukene

na-eji dị kpara na ma ọ bụ ego nkịtị ọ na-asọ ma na-enye gị ọsọ ama ọsọ everybody ka akụ mana udo dị ka na-eji kpara na ọ bụ ego nkịtị ọ na-asọ ma na gị ọsọ n'obodo obodo amụla anya jụ na ọgbanye ife nkiri ọ na na a na-ekwu ihe nwe ihe ọba anyị nwere bụ na onye dịkwa ebe a timbọmbọm timbom ọsọ mgbada n'ugwu na onye dịkwa ebe a egwu anaghị atụ gị kwudo obodo edelugo jinjinjinjim odelugo yọyọyọyọyọ ọdawago kwọmkwọmkwọmkwọm ọ na-ada wuluwuluwulu obodo edelugo jinjinjinjim odelugo yọyọyọyọyọ ọdawago kwọmkwọmkwọmkwọm ọ na-ada wuluwuluwulu yasị fere dịka akọmanụ n'obi ka na-eji dị kpara ma ọ ego nkịtị ọ na-asọ na-enye ego bịa ma ọsọ nọkwa sipo nke nga eru dịka ịmakwa ndị bụ enyi Yes, the very, very good. Come on, you know, the kind of GD,